ndị be anyị ka ụbọchị nketa mara na anyị mma ya bụ igbo midia bụ ebe anyị si ewetara unu ya bụ nnukwu ozi gbasịta maka ihe na-eme na igbo kọmuniti and eh, na naijiria anyị nọ n'ime ya eh, dịka o si dị ekwere unu nkwa na ga na-ewetara unu ozi bụ ihe gbasata maka ife na-eme n'igbo na n'igbo and okwu ọbụla okwu gbasịta maka igbo na igbo midia eh, ọ bụ na nke a bụ nke izi na-esoro anyị gbaa mbọ Click subscribe and turn on your notification ka ị any of updates anyị na drop na Igbo Media ediko si dị eh, ị ga ife anyị welite elu n'elu akwụkwọ chọọ m ịkpọ ya bụ ife afa mana mma like ka unu gee ya bụ ife ọ dị nnukwu mkpa ị ga-esi ya ife gee ya ọfụma ọfụma ife a bụ nnukwu ihe gbasta maka ihe na-eme a ị drọpụra your own comment ife akwụkwọ gbasara maka ya bụ ife all right over to pụta na ndụ na ihe isi ike supreme commander of the indigenous people of biafra nnamdị ezobiro ọ ga-apụta na ndụ na ahụ isi ndị iro gbara ya okirikiri bifo m ekwughị m ga-ekwu enwe nwanne nnamdị kanụ enwe nwanne nnamdị ezebiro ya na chike dozie m na-arụ ọrụ ya na ojumọfọ na-arụ ọrụ chineke kpọọ data ijiọtọ ọkụ. enwee nwanne nnamdị eze biro nnamdị kanụ nwanne nwoke ọ nwanne nwaanyị ya na dozie m na ojumọfọ na-arụ ọrụ that person wan idiot or a bastard ya gwa ha m kwuru onye ahụ idiot enwee nwanne nnamdị kanụ enwee nwanne nnamdị eze biro ọ nwanne onye agbata obi ya onye ezinụlọ ha onye afarukwu ibeko jee gba jee gba ndị ọgọ m m kwuru ha chọ ha bịa gbuo m jee gbanụ ndị ọgọ m si na asị na enwee onye afọrụkwa ibeku ya na chike dozie m na ojumọfọ na-arụ ọrụ na ndị dos na-arụ ọrụ si ya na m si chineke kpọọ dachi ji ọtọkọ ya na chineke kamala ọzụzụ mmagbu dat bastad enwee onye nọ na ezinụlọ mburu ụlọ io kano na nwaanyị ya queen of heaven soro nne nna nna anyị ha jee na-ata ọjị enwee nwaanyị alụrụ alụ ya na dozie m na ndị dos na-arụ ọrụ na ojumọfụ chineke kpọọ nwaanyị bastard nwaanyị ihe nwaanyị efu ha lọtara na ezinụlọ chineke kpọọ that jọt ọkụ nhụ ya m were mkpara kụọ bastad na n'isi chineke kpọọ ya ọkụ ya nwụọ eje lọta nwaanyị ọzọ useless bastad jee gwa ha n'ihe m kwuru jee gwa ha achọ ha bịa gbuo m simon ikpa na chike dozie mele onye were threat to supreme commander anyị ahụ na ihe niile mgbe okpuru niile simon ikpa gbara anyị ahụ otu ya na ụmụ nwaanyị ndị haiwe ji rụọ ọrụ anyị hụrụ otu mbọ niile simon ji na-agba ihe niile ma ụka niile o kwuru si na ya ga-ege ndị kano na ya ga-ege ntị anyị hụchara anya ihe enwe ihe mere eme n'ihu anyị na gị aka ji m the voice recording but you have to understand oke takarịa akpagarị ya atana n'otu kọpụ simon ịkpa nọ n'ezi simon ịkpa takarịa otu akpa garị simon ịkpa wuru oke ya takarịa ya aba n'ime garị ya takarịa ata otu kọpụ garị onwe otu Simon Ekpegede a atacha ụtọ akpa garị in one year so Simon ịkpa to me I don't care yara ihe Simon ịkpa na-eme na Biafran land I I am not a part of it I I Master Prophet the Awakened One how I am amam achọkwana m ịma I am not a part of it okay but to me Simon ịkpa. is outstanding more than that idiot that efulefu that useless bastard ndị nọ na dos simon ikpa dey outstanding because simon ikpa no outside ọnụhụ in the family ihe wee threat na mmadụ wụ na onye iro gị ebirine n'ụlọ gị na onye iro gị wụ lebọ gị na onye iro gị nwanne gị na onye iro gị nwa nna gị na onye iro gị wụ nwaanyị ịlụtara alụta nwaanyị iji ego gị jee lụtara na onye iro gị wụ nwanne gị gị na ya na-eri eri na-aṅụ aṅụ na onye iro gị wụ nwanne nwaanyị nwanne gị alụtara na mbreji gị na mbara ama na onye iro gị wụ nne gị na onye iro gị wụ nna gị na onye iro wụ ọgọ gị nwaanyị na onye iro wụ ọgọ gị nwoke nye wo the wọstin mmadụ n'elu ụwa ga-abịakwute mmadụ na onye iro gị wụzi onye ịhụrụ hụrụ n'anya onye ị onye itinye na pozishọn kara aka pozishọn kajara akaja onye ahụ atọ wụrụ onye iro gị chikedozie m wụ the greatest threat for maazị nnamdị kanụ nnamdị ezobiro maka chikedozie m wụ onye tara oke chike m nwe nkịta nkịta ara tọrọ ọkpụkpa anya mara ya n'olu taa ya tarie ya even taa onye na-enye ya nri chikedozie na n'ala ụwa niile ebe niile nwere ipob ala ụwa niile ebe nwere ipob is destroyed family meeting ala destroyed ego akaụntụ ipob niile echenji channel even na germany germany na-agba aghara aghara germany a na-alụ ọgụ a na ha alụ ọgụ ndị na-akpọ lọya ndị na-akpọ lọya ndị na-akpọ lọya ndị na-akpọ lọya na-eji ikpe na-eji chike dozie m ewere na ipob wụọ ya wụọ ipob n'ala wụọ ya n'ala ala igbo na-agbazi ghara ghara so gaghachi m master prọfet chike dozie m na simon ịkpa ele onye were m gị na aga m ewere simon ịkpa but ihe na omena na biafra land aka m anọghị ya aka m akwụkwa ya but but chike dozie m ala efu onye m simon ịkpa na chike dozie m aga m ewere simon ịkpa bụ simon ịkpa nọ outside ihe ọbụla ọ na-eme is nothing ihe ọbụla ọ na-eme will not threaten the organization rather it will make the organization look good ihe ọbụla simon ịkpa na-eme na biafra land ga-eme ipob ipob adị good adị mma but mgbe okpuru chikedozie m na-agba mma chikedozie m ụgbakrọtele chikedozie m na-egbu nnamdị ezebiro a threat a true threat so today gaa nụrụ ịmaa e oh ịma e ya so ịnụ e na ipob today ịma ebe chikoduzie m kwuru ịma ebe simon ịkpa kwuru you simon ịkpa nọ outside na-eme ihe ọ chọrọ ọ na-emeji emeji ka ọ na-emebi emebi o mege on his own on his behalf n'aha ya ihe ọbụla simon ịkpa mere na biafra land ọ nọ n'aha simon ịkpa onye ọbụla maka ihe ọ dị clear so onwe otu simon ekpa ga-eji akpatali ya onwe otu simon ekpa ga-eji edestroy ya pop worldwide it's not possible chike dozie m ewere n'aka ya na ala n'ụwa niile gị hụzie ndị ipob onye pop hụrụ na germany gbalaga because ya ma onye na-eze ma onye onye bụ nshi na-agagharị ka ọ jee ibe ya onweghị a anaghị na-aga court case ihe gbasara ipob because chike dozie m eburu buru ego ipob buru ihe niile ti na akpa ha na-eriri gị nobody asked about nnamdi ezebinu ele ihe mere njicha ikwu ihe ugbo ọ dị mma ka m kwuo ya ugbu a bifo maazị nnamdị ka na-apụta so that ya pụta ya wụrụ ihe ndị ka ọ ga-ege because ihe ndị mere two years ago mebe ọ dịla too long so ihe m ji si enwere nwanne maazị nnamdị Kano ha na chikedozie m na-arụ ọrụ enwere nwanne maazị nnamdị Kano ha na ojimọfọ na-arụ ọrụ enwere nwanne maazị nnamdị Kano ha na ndị dos na-arụ ọrụ chineke kpọọ that idiot ọkụ that person is a useless bastard ọwa na-efula efu enwere nwaanyị alụrụ alụ n'ụlọ nnamdị eze binro n'ụlọ io kanụ nwaanyị alụrụ alụ ha na chikedozie m na-akpa ekete ya na ojumọfọ na-akpa ekete ha na ndị dos na-akpa ekete chineke kpọọ dachi george ọkụ that woman wee bastard chineke kpọọ ya ọkụ because o kwesịrị ịmata na ndị ewu enemi maazị nnamdị kanu ndị dos niile wee onye iro maazị nnamdị kanu from a to z nga niile ha ha nọ na redio biafra nga niile ha ha nọ na redio eh, trumpet midia nga niile ha ji nọ na Eh, eh, biafran times ha niile nga niile ha eji anọ na biafran family writers ha niile wee nemi ndị iro maazị nnamdị ha niile from a to z so asịkwala ee eh, maazị nnamdị kano na-eso gị m kọmanda kọntrol chineke kpọkwa gị ọkụ iso gị kọmanda kọntrol iso gị chineke kpọọ gị ọkụ ọwa ịma na ọ this while na ha na-agba maazị nnamdị kano ka ọ wee ma lekwa eji gị ihe ọ nwere ihe m ga-aga ụnụ ka nnụ mata in December 22nd December Maazị Nnamdi nọ ordered DOS and Chike Doziem and one other barrister m na-achọghị ịkpọ ya in writing Maazị nnadi Kanu dere ede to stop attacking Simon Ekpa Maazị Nnamdi Kanu ordered that Supreme Commander of the Indigenous People of Biafra Nnamdi Ezebiro last year December dere in writing ji aka na-eji eri ji eri ede dee si ha jee nyenu gwanụ dos ya stọpụọ ịdị na ataki simon ịkpa maazị nnamdị kanu kwuru ya chikedozie m mere mba they disobeyed in june last year maazị nnamdị kanu ordered another lawyer lawyer kara aka ama mma kwesịrị m ịkpọ aha ya lawyer, the, the lead counsel, IPOB right now, chọrọ ịkpọ aha ịma aha onye m na-ekwu in fact mkpọ aha echere m na ọ ga-ewe iwe lawyer Somazi Nnamdi Kanu gaa na the last court case e nwere last two weeks last week in June last year Mazin Nandikan directed that lawyer to end the sit at home. Mazin Nandikan odere si ya end their sit at home. Simon Ekpe ewe iwe na-akparị that lawyer na-akparị that lawyer na-akparị that lawyer. DOS never defended lawyer ah! Well, everybody know. DOS never came out and said, oh, Lawyer Jimako, no do the right thing because anyone had that communique sending her that message Simon Epa, Nando ndị Brana, ihe na-abara na Barisala DOS never defended Lawyer Jimako, but rather they joined in that attack <laughs> ha join ya na-akparịkwa lọya maazị Nnamdi Kanu so elee ebe Chikedozie kwuru elee ebe ọ nọ so Chikedozie wụ onye iro ọnụ n'ime ụlọ gị onye iro ọnụ na famili ihe ewu ihe m na-agba nnọwụ ihe mere eme ọnwụ propaganda some idiot ga-abịasị gị ipob is not a family business ipob is not a family business okay own family business but ipob oh, ipob one family mgbe mụ na kanu nta na germany years ago kanu nta hapụ germany jee england meghe company na-eme business nke na-arụ ọrụ nke aka ya na fọndụ redio biafra mgbe ahụ ndị nọ na ipob erube 30 kanu nta na-eweta majority percent of the money ha eji na-arụ ọnụ ipob ọwụ family business mgbo python dance ele ebe ejinogo ejinogo n'ụlọ gị ọwụ na family maazị nnamdị kano a gara aga kutuo ihe n'ụlọ ha ọwụ family business must be an idiot. on March, March the 19th, 2000 and uh, this year, March the 19th. okay, okay, the current. I'm happen. Okay, the current. So ị na ihe niile maazị Nnamdi Kanu ziri Chikedozie m e nweke ha na-eme so elo ebe Chikedozie m ji kara Simon Ekpa Chikedozie m aka hụ Simon Ekpa mma Simon Ekpa aka Chikedozie m mma because Simon Ekpa anọghị na the family prime minister simon ịkpa ọnụhụ na the family o ji aka create a group nke ya because from beginning simon ịkpa ahụghị member of ipob chike dozie m nwụ onye kpesịrị ịdị na awachi beta ya wuo onye na-agba maazị nnamdị kanụ mgbe okporo ya wụrụ na chike dozie m na ụmụnwaanyị ha iwe arụgaghị ọrụ iji eme maazị nnamdị kanụ overthrow from day one simon ịkpa karịghị ime distance o mere simon ịkpa hụrụ na meeting niile ha mere nọọ chikedozie m nwa onye so ha so olee otu ọ ga-eji atrọst chikedozie m mgbe ọ ya wụ onye na-enye ụmụ nwaanyị highway information ụmụ nwaanyị highway Chikedozie Mwe threat to Mazen Nandekano. And I must be honest with you, Simon Eba rather is helping Mazen Nandekano. Simon Eba is helping Mazen Nandekano because he is not a member of IPOB. Everybody knows it. But Lotu chike ji destroy IPOB worldwide jee na South Africa ha na-alụzi ọgụ ndị Igbo ndị IPOB wụ ndị IPOB hụ onwe ha these days ha na-alụ ọgụ na-egburikọta onwe ha ọfụ ntakịrị ma ha jee na dibịa kụma ibe ha nshi ọfụrụ ntakịrị ha eje kụma ibe ha nshi Chineke ala Igbo na-agbaghara ara onye ị ga-ahụ na-emeni so ele otu ị ga-eji agwa m sị na na Simon Ekpa wee tret to Maazị Nnamdi Kanu gazikwa Chike doziem gịnị Chike doziem is a disappointment an embarrassment and sometimes I wonder why ele dis iji otu na-eje ege redio Biafra ele ebe ụbụrụ ha nọ no wonder ha wụ ndị eriri eri ha wụ efu ha wụ o mechara fancha efulefu because ha ga-ahụkwa evidence ndị a na-ekwu gbasara kristianity but obi ha nọkwa na kristianity ha nwechara evidence clear evidence nye ndị chikedozie mere ee chikedozie m lụga ọgụ ka ọ napụta ụmụnne maazị Nnamdị Kanụ ego IPOB ka ọ napụta ụmụnne maazị Nnamdị Kanụ ego IPOB ọ gwụchana interest gị ọ interest gị ji destroy IPOB worldwide so mbụ ụmụnne maazị Nnamdị Kanu ji ego IPOB so madam nne nne ya anya ọ nwanne maazị Nnamdị Kanu ha chifu Ogbuefi nwanne maazị Nnamdị Kanu ndị niile ịgbago ụkwụ years ago till today onwebeghị ihe maazị nnamdị kanụ na-ejibe chikedozie ha mee chikedozie has not done it maazị nnamdị ka na-ejie n'oji more than 20 times to dos dos refused and even last year the last year december maazị nnamdị kanụ jikwuru oji o they didn't do it june maazị nnamdị kanụ jiri oji o they didn't do it so elee otu iji gwa m na chikedozie m na-erepresent ipob chikedozie m anaghị represent ipob chikedozie m a separatist o buru ne grupu ka ya gbafuo so chikedozie m is a threat is a threat to ipob and i want you to understand that i want you Do you understand that? Na Chikedozemu were threat. Chikedozemu is not threat, IPOB. one. Chikedozemu, the, wor the worst thing that have ever happened to IPOB. Oh, Chikedozemu. lekwa ebe ipob nọ na ipob nọ enwebe enweghị n'ụwa ebe a na-enwe life meeting again of ipob chiketo me e destroy ya na jiri aka e ya mebie ihe niile every ha apụta na redio biafra na-akụ ụkwara ka nkịta na-agba ụja ka nkịta somijiot na-agba ụja ka nkịta ndị beribe na-eje na-ege ha ntị ohel oh, biafra ehel eh, biafra eleghị na hel na-edestroy ya na ipob eleghị na hel maazị nnamdị kano gara court last time loya lawyer barisalayo ejimakọ ee eh, jee na ipob platform ha na-eji ojumọfụ na-eto ejumọfụ these people are useless idiots they are bastards ndị a wee fulefu chineke mee ebere ka maazị nnamdị kanụ pụta ka chikedozie m na ndị otu kretie e grup ka because they have already created their group ị chịrị ịgwa m na chike na maazị nnamdị kanụ pụta na ọ ga-asị chikedozie m na ịgbalị ya na you are smoke ị na-aṅụ mkpụrụ mmiri ị aṅụ mkpụrụ mmiri a sị m a ga onye akpara akpa na akpara ya akpa ụmụnna ya alawa ya esoro ha alawa this otu a na-akpọ ndị IPOB ndị DOS Chike dozie m esetie e, ọ dị izie ka ndị otu Simon ịkpa esi maazị Nnamdi Kanu oh ya sorry o oh. lekwe anyị che na ihe Simon ịkpa na-eme na ọ ga-enyere gị aka ka ị pụta na prison ọ dị understandable yara ihe samon ịkpa na-eme ama amụ ihe mmanwụ naanị ihe ndị ọ na-ekwu from Finland ihe ndị ọzọ nwekwe ka mma aka m anọghị aka m akwụ ya bọtụ ọ dị izi ya maazị Nnamdi Kanu ime overlook but ọ dịghị maazị Nnamdi Kanu will not overlook DOS na ndị redio biafra na ndị akpakara tingom na dozi jiot nọ na trumpet media and biafran times dozi jiot na-akọ rubbish a ga ha awụ cat and mouse oh, pusu na oke it will not work together again and it will not work ekelere m nnụ I don't want to take this thing longer. onye mara asụ ya sụọ n'ikwe onye na-ama asụ ya sụọ ya n'ụkwụ ya pụta asịkwala na agwa ha ga agwa and agbakwala m taa oh na ọ nwere ofu family member maazị Nnamdi Kanu na taa awụ na taa march oh, o na ọ chegharịala na ya na Chike dozie Doziem agụ ọrụ ọnụ Chike kpọọ that idiot ọkụ because i kwesịrị ịma two years ago oh oh na taa o eh, march 20 something of march oh na ya na ojumọfọ anụghị arụ chineke kpọkwa that idiot ọkụ you should know long time ago na ojumọfọ riri maazị nnamdị kanụ gbakọrọtara eziokwu adị mma and onye ọbụla like eziokwu ihe niile maazị Nnamdị Kanụ gwara Chikedozie nwoke o mere tutute but ihe o mere wu ihe ndị ọsị ya emere ije na code of conduct ipob ihe niile achị dashanọ dashanọ dashanọ dashanọ dashanọ Chikedozie emechara ha niile so gịnị kọta ga-akpọ onwe gị na enwe member of ipob that you support dos you are, you are useless idiot ọ dị ka gị nọkọta gasị ee na ị hụrụ chukwu n'anya na ị hụrụ ọkpara chukwu n'anya you are bastard chukwu enweghị ọkpara chukwu mmụọ agbara nọ n'ala igbo mmụọ nọ na geography ndị be anyị daalụ nne unu si na-esorola anyị na igbo midia bụ ihe anyị na-eme dị nnukwu mkpa ka efi were ikwu gbasata maka ya bụ ife ndị a niile gasị nụ gasị n'ebe akwụkwọ nwanne anyị nwoke kwuru ka efi were ịkwụ gbasata maka ya ka alụ were eti ya ka were ịkwụ dropụọla ya on the comment section below nke dịka ibe ya bụ cheta na ya bụ igbo midia ka isi were wetakwara ya bụ nnukwu ozi dị oke mkpa gbasata maka ihe na-eme n'obodo a emeka o nweka esiwekwazi okwu azụwazi ọ bụ gị na-eme ife a na-eme ndị Igbo adịrọ mma ife a na-eme ndị Igbo adịrọ mma ọnụọgwụ naka hụm n'ọnụ ee ama m na o were ndị akpọrọ asị nke bụ na cheki mmadụ one kọmiti gọmentins n'obodo alapụgo asarị dọkwa ụbọ ọnụ ma ife o mere sọnde ugbo hod semtin maazị nnamdị kanụ na-azụ ka ọ na-azụ akwa nwanne ya lapụrụ ya ka jụọ n'ụwa ya ajụ nke anyị aga dị iche ọgwụ nakọ ha m n'ọnụ drọpụ laif nwere ikwu n'iru akwụkwọ ka anyị nụ ebumnobi gị ee darụkwa emesịa